ọzọ dị ka ibie wee bụrụ sexual fantasy and sexuality o nwere ndị bụ na their sexual fantasy dị very weird o nwere onye anyị na ọchị. but you can be able to discuss it with your partner ọ bụ na ị na-ala eke a na-eme gị ịva aka a na-akụ gị aka kpawai kpawai n'ike gwe ya sị anọ efe ịchọ ịghọta o nwere ife okwu nọ n'afọ esi isi ọ dị gị ka ọ bụ ọ nwunye gị ka ọ bụ ọ bụrụ na ị chọrọ a na-eme nya ife ka a na e, otu ọbụla isi chi kwuo ọ gị nwe ọnụ gị a sị na okwu pụtara apụta ka a na-ama osolie ọ bụrụkwanụ na ị bụ e, nya ndị lesbian a ịgwa dị gị n'oge ọmalụ na ị na-ala ikekwa ife nwaanyị na nwaanyị so that ụbọchị ọ ga-afụkwa gị na nwaanyị ka ọ yalịsị na ọtabu ka ọ yalịsị na alụ ewekpabalụ gị ụmụnna ọ bụna di gị bụ gị yeah, homosexual. It's none of my business what you chose your sexuality to be. I am just saying the fact. Obunos uh, eh, gay kobu as a homosexual. Or gwagi n'oge ịmalụ. So that ịpụta ichi niile fụ nya na ụsụ ya ka ị ghara iwe iwe. Ịmalụkwa yes nọ ife ị na-eje eh, imenụ bifo ị na-eje. Ka ị ghara ebe pụta ị na-awọle mmadụ. Isi a na-ebu straight mana abata n'ime ụlọ ịghọta ịga n'ebe nwaanyị ibe gị nọ maọbụ ebe nwoke ibe gị nọ. Mgbe a, ị disappoint ya the pesin gị na ya na-abụ nọ n'ụlọ maka na onye na-amarọ gị nwoke ị na-eme ụdị omume oye feel disappointed oye feel embarrassed oye feel as if oh this guy has been cheating me oh this woman has been cheating me ọ gwarọ m any eh, truth about uh, his or her sexuality so ọ na-adị mkpa kpaa anya akpa ka amalụ sorry for that interruption so ị ga-akpị akpa amalụ ịgwa the person si ya nekwa nekwa ka o si wee dịlị gị nekwa ka isi eme nekwa ka isi wee like ya ọbụna ịbụ ndị a na-achọ trisom igwe ya sị nna achọ m trisom this is my sexual fantasy ọbụna ịbụ ndị a na-achọ ọkwa ọjị ka a na-akpịa ikwu onye maka enwere ike ọbụna datin mbụ your sexual fantasy bụkwa his sexual fantasy pụtapụta na-ezi ya na-ezo ịma na ịgba afrịka na-ezo ka mana onye abaa n'ime omentụfere so you need to be able to speak up discuss your sexual fantasy with your partner maka echi ọ bụ na ịgwara ya onwe Chidimma nọ n'ilo na-akpọta amaka ha na-abịa mee tristom ọkwa ifugo na-akụpụgo gị n'ọlụ ee esikwana na m agwara gị